Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi ndị igbo nke m ụmụnne m ndị m fụrụ n'anya ekene dịkwala unu tata asị m ka nkenekwa unu tata ọkwọ tata bụ nyanwa bụ ụbọchị afọ ụbọchị afọ ọnwa nke abụọ ndị igbo welụkwanụ nwanne unu ka unu si fumo ijele nọ n'ọda ijele nọ n'ọda taa maka na unu bụ ndị igbo mfụlụ n'anya maka ifie ka unu ji afụ m iru na iru maka na ijelebanye na ụda onwere onye na-afụ anya mana a sị m na unu ya ewelu m etu unu si wee fụ m mgbosi ọ dị mma ọ dịla anyị niile mma mgbosi ọ kpochila akpochi ọ kpochiela anyị ike ike gwụla tata ọ wee koo ụbọchị si dị ijele wee jee banye n'ọdịa mana a sịkwa m ka m butelu unu obele ife dị etu maka na ọkwa ofu ụwa ka anyị bịa na onye meliki ọ na amaka ife esi ike n'ụwa ka anyị na-akpanye oli obi aṅụle ọ kwụsịgokwa n'ife dedebe anyị amaka ife esi ike anyị ewele obi aṅụli na ofu onye mba ise gwa nwanne nwoke mgbe ndị uwe ojii bịa ịkpụrụ nwanne ndị bekee mgbe fa na-achụgharị ndị igbo na mba ise fa wee bịa sị na nwanne nwoke adaga iwu wee bịa ịkpụlịa na-aya etinye n'ụlọ mkpọrọ ọnwa isii nwoke wee na-ebe akwa nwanne nwoke wee necha anya wee kpọọ anya nna ya ozie osi anya ya were obiọma tinyelie maka na obiọma anyịla ọnwa isii ya bụ na maka mmadụ esi na wee fụ ọnọdụ ọnọdụ na ya ya were obiọma tinyelie maka na ogene obiọma na-anya ife niile ọbịa bụrụ ụmụ ya ụmụnne m ukwu gbajilu m taa onu gbajilu m taa aka agbajilu m taa ivu na anya m adị emeghe emeghe anụ m afụ unu ọ dịka ya asị m naanị ya ka ọ na unu ya ọ dịka ya asị na n'ọmụ mmụọ n'ọmụ mmụọ ọ ka ọ na-esi adịlụ m ụmụnne m maka na ọ mgbe ya bụ olue unu agha afụrụ m chaa ngwa na-arụ unu si na ijele nọ n'ọda ụtanụ na ya bụ ife n'ọkụsala akụsa so na-etu a ka o si wee dịlụ m taa so ka anyị welụ nwa mkpamkpa obiọma wee banye n'ime ee eh? maka na tata ka anyị ga-asị ọnwa nke ịbụa na ọnwa ka maka tata bụ wikendi nke ndị ọcha bụ nke ikpeazụ n'ọnwa abụọ ọnya ka m jisi ka m pụta kwuo okwu ka m wee lụtala anyị ka anyị na-elofukwana n'ọkwọ sọsọ mkpụrụ ụbọchị atọ ka ọ fọdụrụ ọnwa abụọ akwụsị maka adị ama ama ọ bụrụ na anyị ekwuli ya ọ nwee ike inwe ndị be anyị agụrụ na-aga ọ bụkwala ya bụ na anyị nọkwa n'ọnwa nke nwa bekee ọnwa anyị dị iche mgbọsị ọnwa a na-elu na iri na abụọ na asatọ anyị na awa ụta n'ọnwa nke ọnwa nke abụọ ndị Igbo wụba n'ọnwa nke atọ ndị Igbo onye nọzikwa n'ụgbọ na-aga ọbụ ọzikwa ụgbọ ndị igbo igbo bụ aga ọ nọzikwa n'ụgbọ ọnwa bekee ka anyị yọlie nwantịntị egwu nụ mbe jin wee jide agụ n'ọlụ ee unu lota anyanụ ya bụ elume elume ịnatagokwa elume elume mbe ji wee jide agụ n'ọlụ ya na ụmụ ha ebe a sị na agụ esike ike mana esika m ike nwelili ife gbazelie ngwanụ ọ udu mmiri ka m bụ bụlụkwa udu ọkwa ịghọtago na-abụ na ya bụ egwu bụ mkpọba nna m agụ elumelume ịnatagokwa mkpọba nna m agụ elume ndeewonu etu m si ekwu agbatara ọlịa n'ọsọ agụtara ọlịa n'akwụkwọ edetara ọlịa n'ụka igbo bụ igbo ka anyị bụ i gụgide akwụkwọ wee gụlue n'eluigwe gụọ mahadum igbo ka ị bụ ibigide na ana nwa bekee bie na ụwa ndụ niile igbo ka ị ọkwa ifu gị maka na nwamkpi jele efu dọkịta nwamkpi maka ọ na-esi isi ndị mmadụ gwakati anụ na-esi isi gwakati anụ wee sị mba na ya bụ ife akalịa ka ajekene efu nwa dibịa ka ọ gwụọ onye ọya ka ọ gwọpụa isi ọ na-esi ka ya dị ka ibie nwamkpi wee jee fụ dibịa nya bụ dọkịta wee kọbalụ dọkịta ife bụ nsogbu e kọchasịa nọọ isi anya na-esi ka achọ ka ewepụ a he dọkịta wee gbachi nkịtị n'ebe anya n'ebe anya na-eche afife n'isi ha ọkpọ ọnya nwamkpi ọzọ ya ọkpọ ọnya nwamkpi ọzọ ya ha ọsịa ọkwụghị ma na isi anyị na-esi na sọọsọ ife ya eme ka isi anyị na-esi wee kwụsị bụ agbasisi anyị mmee niile dị n'arụ nwamkpi etie ee ịgbasisi m mee niile ọsị a ee ọsị na ịgbasisi ya m mee niile dị m na-arụ ya bụ na ndụ adị ọsị n'ọnụ nwa dibịa si aso n'ifu gị so oke nke ịra alụ anya na-agbasisi ime niile dị na-arụ ebulu ife nwụrụ anwụ si n'ebe ndị mmadụ isi ka ka iyi nwa isi biko ka ya bụrụkwa isi ya na-aga ọkwụ na afụghị ife mele igbo ya bụ na anụ m eli igbo eli anọ m eli igbo eli ọkwụghị m etu esi ewelu mmanụ na nnu n'ụkpaka wee gwọọ wee na-atali na-esuli na-eli kedu ife ọzọ mmadụ bụ ọkwa ebe ije na-achụ anyị ịgbakwulu nwa bekee ọchụ anyị ịgbakwulu ndị ofe nwa na-achụ anyị ịgbakwulu ndị sat atụ anyị akpụkpọ na ndụ ọkwa ya ọkwa ifefa na-alụzi ịtụ mmadụ akpụkpọ na ndụ ịgbakwulu ndị indonesia achụ anyị e, tii na mkpọrọ ee eh? okwu ofu ife anyị ji ofu ife fọdụla anyị n'ụwa bụ nyabụ igbo nna ka ife ọzọ na-afọ asụgide gị họrọm họrọmi na-asụ ka ndị ọcha mmadụ anyị ya onwe foreva ee eh? amaka eso ịbụrọfa ofu ife ka m bụ nwa igbo ọ na-atọkwa ọchị ọ na-atọkwa ụtọ were ifenyela aṅụle dịka ya maka na ọ nwee ka a na-esobe ọka agụmakwụkwọ a egugide egugide egugide mgbe anyị pee mpe asị na akwụkwọ na-agbaka mmadụ isi ha ofu ofu nwa be anyị ọ na-atapụsị oyibo ha etiesi na akwụkwọ agbaka afa isi anyị aghọta nọ na ọ bụrụ akwụkwọ agbaka afa isi ee maka na akwụkwọ ya emeghị mmalụ onye bụ nghọta efe ebu na-enwe aṅụle maka ndị na-ajụ ka e ga isi wee nọrọ na nwa bekee na-emesi ife ndị a niile ọ na-abụ na anyị onye ka mma nọ wee na-eme ife ndị a niile ọ na anị nwa bekee nụ nnatakwa na anị m na-emekwa nke dị na anị m ekene dịlụ unu ekene unu tata ọkpụkpụ m bụ ọkpụkpụ unu arụ m bụ arụ unu ọbala dị m na arụ bụkwa nke unu etu a ka ọ dịkwa n'ọkpụkpụ unu okwu ofu igbo a okwu ofu ebe maka ndị na-eche na ọ nwere etu ọzọ a esi wee gbuli ndị igbo kesaa ndị igbo onwekwa etu ọzọ ya esi fa kesaa afa maka na ọgbọ agha asị mba na agha ama nkwụ ya ekwe ọgbọ agha jụrụ ya ajụ si n'ofu ebe ka anyị na-ana maka na aja dị n'arụ aja dị n'ala igbo bụ anụ arụ anyị na mmiri dị n'ala igbo bụ ọkpụkpụ bụ mmegha dị anyị na-arụ na okwute dị n'ala igbo bụ ọkpụkpụ anyị ofu ebe a ka anyị bụ ụmụnne m ekene dịrị unu a sị nka m bịa ka anyị kwukwa maka ọnwa nke abụọ tata unu ewe n'iwe na ogologo okwu anyị adịrọ n'ụka mgbede taa maka na onye na-agwa unu okwu anyị onye ya emeghede emeghe ma ya fọtozikwa ọ bịa bụlụ ụmụ ya ofu okwu anyị ji wee bịa nke tata bụ maka ekwugolim m ilotala anyị n'ọkwa ọnwa nke abụọ na-akwado njedebe ọnwa abụọ anyị kọwaa sị na bụ na elotala anyị okike igbo etu igbo si fụ ụwa na ebonibọkwụlụ na ebonibọkwụlụ ịbịa n'obodo gị ebe isi bịa obodo obodo ọbụla bụ obodo igbo nwere vileji ịbata na vileji obodo ọbụla bụ obodo igbo ọ ya adị ịbụa ekele ya ịbụa n'ebe m si bịa vileji m ekewala ya ịbụa ofu bụ mgbago ofu bụ mgbada mana eziokwu eziokwu nke bụ mgbago ezigbo afịa bụ ume uru nke bụ mgbada ezigbo afịa bụ ofe eze. ebonyi bọkwụlụ ebonyi bọkwụlụ eriri malụ ngwugwu ngwugwu malụ onye kelie eriri ma ngwugwu mana ngwugwu akwụrụ sonyanwa ngwugwu tụgharịrị malụ onye kelie etu a ka ọ dị n'ala igbo niile ife niile ebe bụa ịbụa ya bụ na ịbịa na obodo ebe isi bịa ịbịa na vileji gị ị ga-enwe afa gị nwa etu afa m si bụrụ ngozi chukwuka ị ga-enwe afa nne gị etu afa nne m si bụrụ obi ijele a na-anụ na mgbada nna m bụrụ eze wee bụrụ n'ime na vileji anyị a nwa ofe ezi ude eze afọ bụ nwa ọnwa agbụ ụmụnne ya bụ ezi ụra ya bụ na ịbịa na vileji ọbụla ige ọ dị igbo na-ekewua vileji ọbụla ụzọ na-abụ ị ga-enwe mgbago ị ga-enwe mgbada gị nwa ka ọ dị ịlụ ịma ife bụ afa ndị mgbago nke bụ unu na ịma ife bụ afa ndị mgbada nke bụ unu ndị mgbago nke be anyị afa anyị bụ afafa bụ umuru ndị a bụ ndị ikwu nne m ndị mgbada nke be anyị bụ ebe nna m si pụta afafa a bụ ofe ezi ịbịa n'ofe ezi a enwere ọtụtụ ụmụnna ụmụnna dị iche iche bụfanwa meziri ka ofe ezi wee dị ngwakwa ụmụnna dị iche iche bụlụfa bụfa meki gbakọtalụ wee nwee mmụrụ ịbịakwa n'ofe ezi enwelụ ndị a na-akpọ ndị e ndị agụ enwelụ ndị ndị agụ ị bịakwa n'umuru enwekwalụ ndị ndị agụ ya bụ na ilu kwali n'ofe ezi a ekewakwali ịbụa enwere ofe ezi ndị ụnọ enwere ofe ezi ndị agụ enwere umuru ndị ụlọ enwere umuru ndị agụ etu a ka o si wee dị tata ụmụnne m ibonibọkwụla onye abụọ nwa abụọ anyị na-ene na ife ọbụla igbo na-eke bụ ịbụa ifuru ya ọcha oji ọcha oji fa na bụ ofu etu ndị igbo si fụ ụwa bụ etu chukwu si ka ụwa ọ bụrụ etu mmadụ si wee kpụghalị ya mmadụ akpụghalịrị ya etu okike si debie kafa si debie ya bụ na anyị na-eso ụzọ fa onwere ife ga-eme ka anyị ka anyị daa iwu onwere ife ga-eme ka ife mkpụkpọkpọ anyị ka anyị dekunina onwero ife ga-eme ka anyị daa ama n'ebe anyị si bido onwere ife ga-eme ka anyị daa ama n'ebe anyị si jedebe ụjọ adịrọ na ndụ sọọsọ onye ụjọ dị dịlụ bụ onye na-aghọtara ife ọ bụ sọsọ onye afọ bụ onye na-aghọtara ife ọ bụ onye na-amarọ ife nyanwa bụ dịka onye igbo maka na ife anyị bụ ụmụ nọ n'ụwa bụ na afafa nyela anyị bụ na onyinye nyela anyị bụ ike igbo mkpa ya bụ na onwere ọnọdụ ọbụla anyị anwa anyị n'ime obi a na-ekolopụkwa anyị mana onwero ka anyị daa afụ na etu anyị si wee nya bụ mkpa anyị nọ n'ime ọsọsọ ma ọ bụrụ na anyị ewelu mkpụrụ obi anyị ji bụrụ ndị igbo mụọ ya n'ọfịa anyị a na-asọ isi na-asọ isi na-asọ isi na-asọ isi na-asọ isi na-asọ isi ee ebe anyị ji ife niile ebe anyị ji ji jide mma mana anyị si na anyị achọzi ịma nka anyị ji aka ka anyị welu nke anyị ji aka ka anyị wee ya n'ọfịa ka anyị sorozie nke nke nke anyị kwetalị ya nke nke nke anyị na-aghọtarọ ma na-asị anyị kwelu anyị wee kwelu ya bụ na ọnwa abụọ anụ anyị nọ n'ime dịkwa ka ọnwa ndị igbo ọbụla maka na ọnwa ndị igbo ọbụla nwere ife ọbịalụ ọ nwere ife ndị igbo ji eto ịdị na-akọwala anyị bụ ụmụfa ka anyị na-elufu n'ụzọ ọnwa abụọ a ka ji na-akọwala anyị n'igbo dị ụzọ na-abụ oke na nwunye enu na anị ife na ọchịchị etu a ka ọ dị anụmanụ fa niile ekwekọta anọlụ n'udo ọnya bụ ụwa izu ndị igbo uwe izu ndị igbo uwe izu ndị igbo agwarọ gị na ife ọjọọ adịrọ iwu izu ndị igbo gwa gị na ife ọjọọ na ife ọnwa bụkwa ofu uwe izu ndị igbo gwa na ife na-atọ ụtọ na-egbukwa egbu ife afụ ga-azọ ya ndụ ya nwa ya egbukwa ya egbu ọwụwa izu ndị gboo gwa gị ya maka na o dipendị kwa ọ mgbe iji lie na etu isi lie ga-ezikọ ma ọ ya egbu ya egbu ma ọ ya azọ ya azọ ya bụ na ọtụtụ ife anyị na-atụ egwu bụ maka gịnị na anyị bụ ofeke na ofeke amarọ ofeke ofeke na-atụ onwe egwu ofeke na-atụ ife niile egwu tupu ome ofeke ebulu e gị isi aka n'isi ewu egbu enumo egbu enumo ofeka adagoni naanị ofeka akpọleghalịbagoni mba ọnwa abụọ anyị nọ n'ime ya bụ ọnwa iji enyo ọnwa iji enyo ilotala anyị ebe anyị si bịa ebe anyị si bịa na anyị bụ mmụọ ọbụla mmadụ onye igbo ọbụla bụ mmụọ na mmadụ onye igbo ọbụla bụ mmụọ na mmadụ mana onye igbo ọbụla sizie na ya bụ sọ mmadụ bịa na ọ na-amadụghalịnụ ogbubepụ onwe ya ike ike nke okike nyere ya onwe ike nke okike nyere ya maka na anyị dị ụzọ na-abụ ife a na-ekwu okwu unu na anụ unu ada anya onwere onye nwe ebe ọ nọ mana nke a na-afụ anya abụọ ọkpụkpụ na anụ arụ nke ifugi ya ka m ka nzikie na etu osiri siri na onwero ife a na-ezo ezo maka na ọ bụrụ ya bụ o so n'ife bụnụ mana nke a na-ekwu okwu na-eme mkpọta ada afụ anya mana fana abụnụ nke siri ike na ikuku anada afụ anya fana abụnụ kụtalụ fa niile bụ ife dị n'ọnwa abụọ anyị na anyị nebala anya n'ime wee na-eneze ya na ya bụ ọnwa abụọ na-abịa n'isi njedebe ka anyị wee banye n'ọnwa nke atọ n'ọnwa nke atọ anyị ebido wee tụlibe ike nga. banye maka na ọnwa nke mbụ ga-agwa gị na chi na ofu bụ chi ife niile ma nke afụrụ anya ma nke anafụrụ anya mana o mechaa na ọ ga-agbawa ọgbawa ọgbawa ụzọ na-abụ onye abụ ọnwa nke abụọ na mgbe afọ ọ okele ịbụa wee wepụta okike afụ anya na nke mbụ na-afụrụ anya nke ịbụ afụ anya ya bụ mmụọ na mmadụ mmadụ ka ị na-afụ anya mana ịfụrụ mmụọ ya anya mana mgbe anyị ga-eji bazie ọnwa ịtọ anyị abanye na ikenga anyị abanye n'ike nga oke na nwunye na ifefa wepụtara kedu ebe ife ya ewepụta si wee pụta o si n'ike ọnya ka anyị ga-atụli n'ọnwa nke gara aga na mgbosibulu gboo n'ọnwa nke abụọ ka ndị Igbo ji eje ajụ ajụjụ dị iche iche n'ọnwa nke abụọ ka ndị mmadụ ji eje ajụ. jee afa jụọ ajụjụ dị iche iche wee kwadobe arọ n'ọnwa nke abụọ ka ndị igbo ji wee chọpụta n'oge nke nri na ọ ndị bute fe akpụ ndị pọtugiz ọ bụrụ tata ka a chọbala unu maka ada ama ama ndị dị confuse jee n'ọta ka igbo bubela ya igbo gaa ya ọ bụrụ obele ife ọ na-akpata njigwa unu na enwelu mgbe bụ a na akpụ njikwe na onwere mgbe a na-akpọ oge otikpo onwere mgbe a na-akpọ oge otikpo oge nwa bekee bịa mebisie ife niile dị n'ala igbo okwu niile dị n'ala igbo tikpo etikpolie anya o nwere oge a na-akpọ oge ntiji egbe o nwere oge a na-akpọ oge ọsọ oyibo oge ọsọ oyibo erika erika ndị igbo na-agba ọsọ maka ọtụtụ ife dị na omenala igbo anyị aghọtara ya ife niile dị n'omenala igbo a na-eme taa nwelu mgbe o bidolu nwee ife kpata o ji bido maka na ndị igbo bụ anwụ anwụ chinyefe ike eji egbo mkpa ya bụ na mkpa na-abịa fa na-atụgharị na-ewepụta ụzọ ọzọ faya esi wee gbo ya bụ mkpa mgbe ndị pọtụgizi bute akpụ maka ife na ndị be anyị na-eli akpụ na-eli ji na-eli kukunduku kukunduku nke a na-akpọ gịnị sweet poteto na poteto na-eli adụ na-eli ji pọtụgiizi ebutela anyị akpọ in the 16th century ka ndị igbo lie nwụpịa kedu ife a na ka ife dịdu special n'ụlọ stefu ndị igbo eji achụ unu ife a na-achụ unu unu ajụgo onwe ajụjụ anyị ajụgo onwe anyị ajụjụ makwa na onwelu mgbe onwelu ndị vileji egbupịasị kpọlee vileji igbo niile mana bekee mere ya na ya ada akwụkwọ niile anyị na-agụ na ya adị amụ histri nke anyị anyị ga-ama ife ọbụla gbasalụ nwa bekee mala ife ọbụla gbasaa jerusalem mala ife ọbụla gbasaa isrel mala ife ọbụla gbasaa onye ọbụla mana nke anyị anyị amara ya anyị amara ife kpata nwaanyị ji anụ nwaanyị n'ala igbo anyị amara ya anyị amara ebe ya, bụ omenala si bido anyị amara efe kpata nwoke ji anụ kalie ofu nwaanyị n'ala igbo anyị amara ebe omenala nke a si bido anyị amara ifekpata anyị ekwugo maka osu na uru anyị amara ifekpata mmadụ ji eje agụ mmụọ mba anyị amara ebe omenala ya si bido anyị amara na onwere mgbe ndị igbo na-ejekwa agụ mmụọ ọgọ alụsị na anụ anyị amara ebe o si bido maka na onwelu ndị kabara arụsị ka ezonarị anyị ife ndị a niile onya kpata na anyị na-atụlisi ife a na-atụlie maka na ọ bụ na anyị atụliri ya ọ bụ na anyị atụliri ife wepụta ife niile ezoro ezo onwero ka anyị nwee ike wee dị nkwadobe wee na-azọ onwe anyị anyị ga na-ewepụta ụmụ ife ndị a niile ezoro ezo ka anyị wee mmalụ na otegoli otegoli kedu ife eji achụ anyị kedu ife eji achụ anyị e achụ anyị maka ofe ife ebe a unu a na-akpọ anụ igbo ebe a unu a na-akpọ biafra land ọ ahụ maka na mụ na ya mara ife dị na a mana onwe ndị mụli amụcha anya mmalị ife niile dị na ya so na mgbe ndị pọtugiizi chọrọ iflatin unu iflatin anyị mụ na unu fa ya akpụ akpụ bụ poizin onwe anyị ama ife kpata ndị igbo sọsọ ndị igbo bụ ndị na-egbunye akpụ egbunye bifo felie ndị ọzọ niile ji akpụ akwụ garị faya ewere akpụ kwụọ ọnya garị lie ndị ọzọ niile ya akwụ akpụ akwụsị anya o nwere ife kpata ndị igbo ji wee na-eweli ite na mmiri igwunye akpụ aba n'ịnọ akpụ ya ele akpụ ile iwe ya ọnya iwe lie anya gịnị kpatara ya ọ maka na ndị pọtugiizi butere ya akpụ bụ poizin akpụ efe butela anyị nwee cyanide ka ndị igbo lie anya kafa kpochapụ ọ anọ ife dị ka oge etu a ka ndị be anyị ji wee chọpụta na gịnị na ndị ndị nze wee banye wee tinye anya na mmiri wee maa gwa ndị igbo niile tupu ilie akpụ gbunye na mmiri tupu ilie akpụ gbunye na mmiri maka na iwunye na mmiri mgbe oyi ejile onutralize cyanide a ị nwee ike lie anya wee dị anyị ka nọ n'ose oyibo anyị ka nọ n'ose oyibo anyị ka nọ n'ose oyibo maka na anyị gbasị anya ndị mbụ gbasi anya anyị nwa na-agba anyị ka na-agbakwa ya lue taa ọnya bụ ife ụwa owu igbo ka anyị wee na-aghọta ifekpata na anyị ga na-amụ maka onwe anyị na-amụ maka onwe anyị na-amụ maka onwe anyị na-amụ maka onwe anyị maka na onye ọbụla ma nke ndị ọzọ na-amarụ nke ya ma na-anwụ anwụ anyị ama anyị ga na-amụkwa maka onwe anyị wee na-akwado wee mara etu anyị ga-esi wee na-eme etu eme kịta anyị asị ndị nna nna anyị fa ndị nne nna anyị fa etu fa si wee mee wee debe wee debe ụwa ịnwa wee nọtịa etufa si me wee debe ụwa anyị wee nọtịa in the last 150 years ụka bịara since anyị weta ụka onwezi anyị adị ozi enebe anya etu anyị ga-esi wee debe igbo ka igbo wee dị ndụ wee na-aga maka na igbo bụ anwụ anwụ anya anyị niile bụzi etu feti ya esi dị etu mmadụ onye ọzọ ma ochi ọzọ ya esi bịa gbaala anyị ọgụ mana ndị mbụ debelie anyị wee kwudie o nwere ife fa na-eme maka na fa ghọta ọnọdụ fa n'ụwa so ndị abịa si ebe abịa fa gbanwee si ebe a wee chebe onwe fa enye kpata na anyị nwapụdoro ụwa anyị nọ n'ime onya ka m ji na-ekene unu na ọnọdụ mụ na unu nọ na ya kịta bụ nnukwu oge maka na ụmụ akịka anyị na-akụ ọ ya enyekwa aka wee na-atụzikwala anyị nyekwana anyị obi maka na ị ga-ebu ụzọ melie agha na mkpụrụ obi tupu imelie anya na n'ife maka na ọ bụrụ na ikolopụ ọ bụrụ na obi igwe anyị na ịdago ịdago mana obi eme nkwe ka anyị daa maka gịnị na anyị ga na-agwa onwe anyị anyị ga-elotala onwe anyị na ndị nke anyị ndị mbụ fa agbago agụ ịsa fee iyi ịsaa wee mesịa wee dị anyị nwa ga-agbakwanye bụ agụ isaa anyị nwa ga-efekwa ihe isaa wee debekwa ya afọ ndị na-abịa abịa na ọya bụrụ n'aka mụ na ịkọ ya n'ụwa egwu ife ndị a niile ebe ife anyị na-enebela anya na ọnwa nke abụọ nke nụwa anyị ga anyị ga anyị gafe fọ obele oge anyị abanye ọnwa nke ịtọ biko na ụmụnne m ọtụtụ okwu anyị adịrọ n'ụka mgbede taa maka na. onwe ka ogbosi si wee dị ekenekwa m unu si ya dịkwala unu mma ebe onye ọbụla bụ onye igbo anọ na a sịkwa m unu angụkwala unu egwu nke ọzọkwa unu bụ ụmụ nnụnụ anyị bụ ụmụ nnụnụ nwa nnụnụ nọ n'ikpele mmiri kwe m ekene ekene ọma kwem ọma ọma na ikolo kwem ikolo ikolo ọbịa kwe m ọbịa ọbịa mbe, kwe m mbe ube ekpili kwe m ekpili ekpili adụso m aduso adụso opi m opi opi na ụgbọ m ụgbọ ụgbọ na anị ife ndị a niile bụ okwu bulie enu fancha niile na-arapụkwa ozi ebe ọ bụ na anyị anọ na ka anyị lụta ndị anyị bụ maka na ejiri ifele emie onwero mmadụ anyị asịrọ na ya bụ ozi onye ọ bụ maka na onwere ife ọzọ onye a ga-abụ ya dịkwala unu mma kenekwa unu ee egbe m akwa na ose etu aka ndị Igbo si adị fancha niile bụ igbo etu aka anyị si anọ wee na-asụ nri akpụ na-asụ nri ji etu aka anyị si anọ wee na-atụcha e, akwụ na-apị akwụ na-ebu akwụ ya bụ na ọya ya mma anyị ga na-akpa na ụmụnne m o oh, ka ọ dịlu unu mma taa dịlu unu mma echi oh, dịlu unu mma oge niile ebe onye igbo anọ na obi ekolapụna unu n'ọnọdụ ọbụla anyị fụlụ onwe anyị maka na anyị bụ anwụ anwụ maka na obiọma anyị na ọnwa isii mkpụrụ ụbọchị na-abụọ n'afọ abịa ma ọ ịtọ agbakekwa m bụrụkwa sọ nwa etu a ka unu nwaanyị sikwa wee gbakekwa n'ọnọdụ n'ọnụ so ebe onye fụrụ onwe ya ya na-enwe aṅụrị tinyeli obiọma na ife niile ya adịsị na mma so n'ọkụ ya bụ ife a ka anyị tinye nke tata ya bụ Ebonyi bọkwụlụ ka anyị lụta na anyị bụ mmụọ na mmadụ eke ọma na ụmụnne m ya dịkwala unu mma tupu m pụọ ka m jụkwa ogu asịkwa m na ọ ya adịla igbo mma asịkwa m na ọ ya adịlu anyị bụ ụmụ igbo mma asịkwa m na ọ nwere ndị debela ụwa tupu anyị bata a sịkwa m n'ọkpọ na anyị nwa ka ọ dịkwaziri idebekwu ya ka ndị ọzọ wee bata mgbe ọbụla anyị na-ajụ ogo na-ajụ ogo na-ajụ ogo anyị na-ajụ ogo maka na ogu ji ụwa igbo si n'ụwa walawa mana ogu ji maka na mgbe okike kere ụwa ọ kenyere ya ife ọma kenye ya ife ọjọọ mana ife ọma bụ ogo ana ife ọma abụnyanwa na-ene na ife ọjọọ adịghị e, bụrụnyanwa na-ekposa ụwa etu ụwa ndị igbo si fụ ife ọjọọ ife ọjọọ ya bụrụ aja ife ọ ife eji amụta ife maka na ndị igbo kwụsị na agbụsi gbaa otune ọmụlakụ ọ bụrụ na agbụsi agbara otune mmadụ na-akọli a akọlụsị he na agbụsi gbara otune mata akụkọ nkọli maka na ọ gbanụrụ ya mgbọsị ọ ga-agbanya bụ otu na ọmụlaakụ ya bụ na ife ndị Igbo na-akọwa bụ na amamife na-esite n'ife isi ike ọ ife isi ike bịalụ mmadụ ọnwụnwa bịalụ mmadụ ojee anya bụ mgba na mmụọ ojecha anya bụ mgba na mmụọ omelie osinya wee mara ife onye a bụ uto uto abụrụ etu ndị Igbo si fụ uto ọ bụrụ na mmadụ dị arụ ịtọ na arụ ise na arọ iri na e, arọ nnụ na arọ nnụ na abụ ọnya ka igbo ji gwa kwuo ese na mmadụ bụ ofeke maka na mmadụ nwere ife kwesịrị ka ọ malụ ka o wee zuo oke maka na nwa dị arọ ịtọ ekwesịghị ịga ije mana ọ bụrụ na nwa dị arọ ịtọ ada aga ije ịfụrụ ya na kedụzi arọ ịtọ ọ dị ọ bụrụ na nwa dị arọ ịtọ agara ije mgbe ndị ọgbọ ya na-aga nsogbu adịgo igbo afụrụ ọgbọ ọnya bụ na igbo na-ekpokọ ọgbọ ekpokọ bụ na igbo na-ekpokọ ọgbọ ekpokọ igbo afụrụ ọgbọ na na-eya abụ ịdị arọ eto ebụla onye arọ eto mba omume gị ga-ezikọ n'eziokwu na ọnya bụ arọ eto omume mmadụ na-ezikọ omume mmadụ sitere na amamife asị m okike nye anyị amamife asị m okike wepụ ụjọ na ndụ ndị igbo asị m ka okike mee ka igbo nata ka igbo nata na mkpụrụ obi fa ka igbo ghọta onwe ka igbo malụkwanụ mgbe ndị mbịambịa ji aghịgha abịa aghọsafa ka igbo chịkọọ onwe ọnụ ka igbo wepụ nkewa ka igbo wepụ nkewa mbịambịa tiri n'etiti fa niile ka igbo makụọ nwanne ya ka nwanne ya anya maka na ife ọbụla metụtala anya o metụta gị imi ife ọbụla metụtala imi emetụta gị ọnụ okwu ofu ife aka ịbụ maka na ofu osisi adị eme ọfịa a anyịkọta nwa amịlị ọgba ụfụfụ ka anyị kwulu n'ogu n'udo si n'ogu ka anyị nọkọ ọnụ ka anyị wepụ ife ndị a niile na-ekewa anyị ekewa ka anyị wekọta ife ofu ife jikọla anyị niile ya bụ igbo a sị ya dịkwala unu mma taa ka ijele nakwa n'ọdị a nọdụkwanụ mma aga m afụ unu n'izu ụka na-abịa ngozi chukwuka adaobi ijele a m na ọkpụkpụ m bụ ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na-arụ bụ nke unu eke na